AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma onye mụ na ya na-ezukọ ị bịala n'ụbọchị taa ana m arịọ amara nke Chineke n'isi gị na-asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duwe gị ka onye nwe m chee gị n'ezinụlọ gị isiokwu anyị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa bụ nke a kpọrọ si n'etiti ndị a pụta si n'etiti ndị a pụta ndị ole bụ ndị a a na-achọ ka mụ na gị si n'etiti ha pụta ile anya ga hụ na Chineke kere anyị nye anyị ọtụtụ onyinye dị iche iche nke mere anyị ji bụrụ ihe dị iche Chineke si na o kere anyị n'oyiyi ya wee were onyinye ndị a niile chọọ anyị mma ma ọtụtụ n'ime anyị ị ga-achọpụtasị na anyị anaghị ewepụta onyinye ndị a ikike ahụ nke Chineke zobere n'ime anyị a na-apụta ihè n'ime ọtụtụ n'ime anyị ruekwa mgbe anyị gabigara njem nke ụwa nke a anyị na-asị na ọ bụghị ezigbo ihe ọ bụrụ na eleela m onwe m anya hụ na ana m eme ihe ndị m kwesịrị ime ma a kapụrụ m ịgbalị ime ka ọnọdụ m dị mma karịa dị ka ọ dị n'ugbu a abụ m otu n'ime ndị ahụ a na-akpọ oku si n'ime etiti ndị a pụta ndị ahụ hụrụ na ha anaghị eme nke ọma ma ha achọghị mgbanwe ọ bụ ezie na ọ bụghị ihe niile ka anyị pụrụ ịgbanwe ma ọ dị ndị anyị nwere ike ịgbanwe ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ jenesis isi iri na abụọ malite n'amaokwu nke mbụ ruo n'amaokwu nke itoolu ị ga-ahụ n'ebe ahụ ka chineke kpọrọ abram oku si ya si n'ebe a bilie gawa obodo nke ahụ nke mụ onwe m ga-eme ka ịhụ anya nke a bụ obodo Kenan Abraham wee bilie kpọrọ Lọt nwa nwanne ya nwoke kpọrọ nwunye ya bụ Sarai ha palie njem n'ihi na Chineke achọpụtala na ọ dị ihe ọ chọrọ iji Abraham ime eleghị anya ahapụ ya na Heran ọ ga-enwe ike mee ihe ahụ nke Chineke chọrọ ka o mee a sị ka ewepụ ya n'ebe ahụ nke ga-abụ ọgbachi nye ya ya wee bilie ọ dịghị mgbe m si gị yi onye ọ bụla ọ dị mgbe m sị ka gị na onye ọ bụla maa aka ma dịka isiokwu nke ụbọchị taa si dị ọ ga-amasị m ka ị lee anya na gburugburu gị onye ahụ ma ọ bụ ndị ahụ ọ bụ ịhụ ga-achọpụta na ha na-eme nke ọma n'echiche nke obi gị gaa hụ na ị pụkwara ịgbanwe m na-asị gị lee ụdị ndị dị otu a anya gaa rue ha nso n'ihi na otu nwoke na-ekwu okwu ya sị na ọ bụrụ na a na-ahụ ya dị ka onye mere nke ọma karịa ọtụtụ ndị ọzọ ọ bụ n'ihi na ya na ndị ahụ ndị sitere n'ihe ha zuteworo n'ụwa bụrụ ndị ewuliri elu na amamihe na mgbasi ike na inwe ntụkwasị obi na ime nke ọma na-enwekọ ihe ịghọtara nke ahụ na ya na-agarụ ha nso ọ bụ ya kpatara n'ụbọchị taa lee anya n'ime ndụ gị mata ihe ndị ahụ nke na-anọchiri gị ụzọ nke ị kwesịrị ịhapụ dịka abraham si wee hapụ ala iran dịka moses si wee hapụ ala ijipt onye nwetara onwe ya n'ụlọ eze onye ọ dịghị ihe ọ ga-achọ achọ gịnị kpatara okpebighị si otu ọ masịrị ndị a ha mee moses wee rapụ nchekwa kedu maka pọl onye nwere asambodo nke chara acha n'akụkụ mmụta nke ndị ọkaikpe ya were ihe ndị a dowe n'otu akụkụ sị ka m nye chineke ohere n'ime ndụ m olee ihe ahụ nke ị kwesịrị ịhapụ n'ụbọchị taa ka ị wee rue n'oge ahụ nke mkpụrụ obi gị na-achọ ka ị wee wepụta onyinye ahụ ndị Chineke tinyere n'ime gị ihe isiokwu a ji dị mkpa nye mụ na gị n'ụbọchị taa bụ na ụfọdụ n'ime anyị na-ala n'iyi mgbe m si ịla n'iyi ụfọdụ n'ime anyị na-anwụ n'ihi eji akpịrị anyị aka ọ dị ihe ahụ ọ bụ eme anyị adị ndụ anyị ga-achọ iri ụdị nri nke na-agụ mkpụrụ obi anyị nke na-atọ anyị ụtọ ụfọdụ n'ime anyị anaghị eme nke ọma n'ihi na umengwụ emewo anyị bụrụ ndị ụra na-atọchi ntị ma anyị ehibe ụra hita ya otu ọ na-agụ anyị ọ dịghị ihe ọzọ anyị na-eche echiche banyere ya ụfọdụ n'ime anyị site na ndị enyi anyị site na ndị ọgbọ anyị ọ dị ọtụtụ ihe ndị nke anyị na-etinye aka nke doro anya na anyị na-ehe ụzọ anyị ejidesi ihe ndị a aka ike ma anyị amarawo si na ọ bụrụ na anyị hapụ ihe ndị ahụ na anyị ga-enwe ike gbanwee ọtụtụ ihe ụfọdụ na ịdị mma n'ime ndụ anyị nna asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọnọdụ ahụ nke ị nọ echiche gị gwarala gị na orughị eru n'ozughị oke ekwela ka ị nọgide n'ọnọdụ ahụ n'ihi na ị gaghị aghọ ihe ọ bụla ọ dịghị ihe ị ga-enwe ike imeta akụkọ gị apụghị ịgbanwe chere onwe gị echiche ndụ n'ụbọchị taa mee ihe nke ga-ewuli gị elu ihe nke ga-ewuli echiche gị elu ihe nke ga-edote gị n'ọnọdụ nke kwesịrị ekwesị ọ dị otu nwoke nke maara ihe a na-akpọ Philip Brooks ya sị na na ọ bụ ụbọchị nke dịkarịsịrị njọ n'ime ndụ mmadụ bụ ụbọchị ahụ mgbe mmadụ lechara onwe ya anya hụ n'ezie na o kwesịghị inwe afọ ojuju n'ọnọdụ nke ọ nọ ma ya na-ebi ndụ ka a ga-asị na o nwere afọ ojuju biko were okwu ndị a mere ihe jisi ike ekwela ka ọnọdụ ahụ nke pụrụ ịgbanwe jide gị kwado onwe gị ekwela ka ịda mba ekwela ka ihe ọ bụla nọchere gị ụzọ ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ abụọma isi narị na iri na ise amaokwu nke iri na anọ onye nwe anyị na-ekwe anyị nkwa ebe ahụ si na ọ ga-ewuli anyị elu na ọ ga-ewuli ọbụna ụmụ anyị elu ọ bụ ya kpatara ị ga-ejigharị ikwe ka ọnọdụ ọ bụla bụrụ nke ga-egbuda mmụọ gị mgbe ị na-atụgharị uche n'ihe ndị dị otu a ana m arịọ ka onye nwe m nọnyere gị ka iwepụta ikike na onyinye ahụ nke o tinyeworo n'ime gị nke ga-ewulite gị elu n'oge ahụ nke ga-eme ka ị bụrụ ihe Chineke kwadobere gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School numan na adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na ekentị ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

go with all. anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mgbobụ igbo anyị abịakwala ọzọ ka anyị ndị atụgharị uche n'ihi okwu a nke dị mkpa nke kachasị mma onye nwe anyị nyere anyị aka ka anyị ghọta ya nke ọma si otu a bulie ha ga elu na aha jizọs kraịst onye nzọpụta anyị amen e enyi n'ime ụlọ ọ bụ isiokwu taa enwere enyi n'ime ụlọ enwere enyi n'ime ụlọ david agaala agha merie Goliat ma n'ime Goliat o meriri abụ ụmụ nwanyị ngụrụ ebutela ọnọdụ ọjọọ iwe wee wee sọọ ya sị gide ya ka egbuo ya gide ya ka egbuo ya gide ya ka egbuo ya anyị were isiokwu anyị na Samuel nke mbụ isi iri na itoolu lee anya na nkega nke abụọ ka anyị bido na nke mbụ sọl wee gwa jonatan bụ nwa ya na ndị odibo ya niile ka ha chọta david gbuo ya ma jonatan nwa sọl hụrụ david n'anya nke ukwuu jonatan wee gwa david nna m na-achọ ka o gbuo gị nna m na-achọ ka o gbuo gị n'ihi nke a ekperela m gị kpachara anya gị ma mara ebe ị ga-anọ ụtụtụ nọrọ ebe nzuzo ma zụọ onwe gị nọrọ ebe nzuzo ma zụọ onwe gị e nwere mmadụ n'ime ụlọ ngwa ngwa Sọl kwuchara okwu a Jonatan apụta n'ihi ịhụnanya nwere n'ebe David nọ das David nọrọ n'ebe a apụtala apụta ka m chụtacha nna m mara ihe ọ na egbu na nkega nke atọ aga m aga guzoro n'akụkụ nna m n'ebe ọ nọ ka mụ na ya kparịta ụka banyere gị aga m ahụ aga m agwakwa gị jonathan wee kwuo okwu ọma banyere david n'ihu nna ya wee sị ya nna anyị elee mmehie nwa okorobịa mere na o were ndụ ya tinye n'aka ya napụta israel n'aka agha niile dị iche iche elee ihe nwa okorobịa mere megide gị sọl wee gee olu jonathan ntị wee sị dịka jehova na-adị ndụ david aga agwụkwa enwere mmadụ n'ime ụlọ enwere enyi n'ime ụlọ onye bụ enyi gị enyi gị ọ na-achọta gị na nke ọma ka ọ na-achọta gị na nke ọjọọ onye bụ enyi gị nwere ike bụ na nzuzo ebe a na-akpa ụka nke ga-emebi aha gị enyi gị eguzoro gị onye bụ enyi gị ị na-eguzo ka a napụta ka ị na-eguzo ka ebibie onye bụ enyi gị ị na-eguzo ka e site n'ọnọdụ mezie ihe ka ị na-eguzo ka ebibie ebibie onye bụ enyi gị guzogide na nkega nke david jụọ papa ya sị gịnị ka david mere nke ị ga-eji egbu ya gịnị ka david mere gịnị ka david mere na ị ga-egbu ya gịnị ka david mere nwanne m nwoke ị nwere enyi onye bụ enyi gị enyi gị ọ na-echeta gị na mgbe ọ dịrị gị mma ka ọ bụ mgbe ọ dịrị gị ọjọọ nna jonathan sị n'ihi dị ka david na-adị ndụ jonathan ka m gwa gị nke bụ eziokwu ị gaghị enwe ọnọdụ ọbụla bụla n'oche eze jonatan si e nna m ịma na nke a david ga-abụ eze mụ onwe m ga-esota ya eleghị ihe ije bụrụ nwa chineke na ị ga-ahụ onye na-emeta ihe nke ọma ga-ese ee eh, eh, ka a kwapụ ya n'ụzọ ka naanị gị nọrọ ka ị nọchie ụzọ ị na-achọ ka ọ gaa n'iru ka ị na-achọ ka anyị daa daa david david david enwere enyi n'ime ụlọ enwere enyi n'ime ụlọ lee na nkega nke iri na abụọ nkega nke iri na abụọ bụ samuel nke mbụ lee anya na ahịrị nke iri na otu jonathan wee si david bịa bịa anyị pụọ ebe a ka anyị pụọ ebe a jonathan si david na nkega nke iri na abụọ jehova bụ chineke nke israel ga-anọnyere gị nna m agaghị akpata gị aka ọbụla nna m agaghị ahụ gị ma ihe ọma niile ka chineke ga-emere gị dịka anyị na-adị ka chineke mere gị otu a jonatan dịka ọ masịrị nna m ime gị ihe ọjọọ lee chineke na a were aka gị gụgharịa ka ha rabụ nkega nke mbụ nke samuel gụọ isi iri na itoolu ya gụọ isi ohu ya gụọ ya gị hụ na chineke nwere mmadụ mgbe ahụ ị na-anọ ga-eche na ọnọdụ gị bụ imebisi aha mmadụ ime ka iguzoro ebe mmadụ na-ana eguzo ma chineke nwere mmadụ n'ime ụlọ ị mmadụ ka ị na-emegide emegide jụọ onwe gị ajụjụ a elee enyi nwere enwere m enyi n'ime ụlọ enwere m enyi n'ime ụlọ jonatan biri ọnọdụ nke jizọs m biri n'ebe anyị nọ ime ka a napụta anyị n'ọnọdụ niile dị iche iche ime ka anyị bụrụ mmadụ ebe anyị kwesịrị igbu anyị egbu elee ihe ọnọdụ gị nọchitara gị ọnọdụ gị ọ nọchitere ebe a na-emebi mmadụ emebikọ ebe a na-emezu emezi enwere m enyi n'ime ụlọ isiokwu a dị m mkpa ka itinye ya n'obi gị ya n'obi gị chineke sị aga m emere gị ya dị ka o kwesịrị aga m emere gị ya ka aha chineke bụrụ ihe a ga-asọpụrụ n'aha jizọs kraịst onye mgbasa ozi Desmond Michael imena na ọma nke wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya Chineke nọnyere gị n'ezinụlọ gị n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana asị gị onye ọma na-ege ntị ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School Adamawa Steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtara nọ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo